ndị be anyị sị na idonkia bụ onye orubere n'arụ ọ na aba anyị na-eti mkpu na-ebe akwa na-ayị ụmụnne anyị ayịyọ isi mmadụ chegharịa ọ dị ka ọ gị nwa ka ọ na-echegharịrị isi mmadụ mebe ife ọma ọ dị ka ọ gị ka ọ na-achọ imeri ya ọ na-emekwa gị dị n'elu ya na-eme ịnyanga ụnụ afụrụ mkpu nwanne anyị nwaanyị na-eti n'otu awas ka e nyere ha n'otu awas ka e nyere ha iji wee kwapụ ebe a 2 hours ka e nyere ha iji wee kwara ngwongwo na-egodo dị n'iri ebe a one na-ebe na-ebe my country kedu ife ị na-ebere onye ka ịrube nna gị ọta ka etibere mkpu ọta ka ebebere akwa ịdịghị e anyị na-eme na ịma mmadụ mgbe ọ ya esu nọ mgbe onye ahụ ịma ama agakwa aga maka ọ na-aba akpacha nkata ọghọ ngịga mgbe ọ esu ndị niile a nke ha ahọ na-abọ gara aga aha ịtọ gara aga mana bụladụ ebe dị iche iche mana festak mana leki idebe ahụ na ịnọkwata otu a ka ọ dịkwa onye ka na-anụ onu m taa wee n'ụtụtụ wee chee ewu ojii edebe na ahụ na ịma mmadụ onye ịma nwee ike ịnakpụrụ ọma nteta mana imehụrụ na ehụrụ ime agwa juburu ya na ịrụ ọnya bụ na ịrụ ọnya eze amụrụ josef bịara ụmụ isrel wee taa afọ onye ahụ ịma taa chịcha rituo ekotuo pikchọ ya ọkwa ife dị n'ọchịchị amam ife na-aka ụlọ obi kedu ebe ji oyibo kwe na-ekwubu against us ebee ka ọ nọ ụna akara nnukwu onu ya na ọtụtụ ndị ọzọ na-abanye na-eme mkpokọrịta ha na-eme mkposasị kedu ebe ha nọ kedu amamife eji marụ ndị Igbo a sị na agha nyere anyị uche kedu ebe amamife ha dị ka efe mmegheri ndị ọgba ji wee ka nkụ egosi m shọpin mọl nwanne ya nwoke nọ na Lagos gozikwa ụlọ ọzọ sọmbọdị wee jee na kọment sekshọn wee sị na nke ha ka enye ego na ịrụ ya na ndị Igbo manye gị ego na-ekwu ya mbọsọ ya esi otu a ka ọ dị anyị afụ na ebe ego aha dị ịmụọ na ịrụchara obere ịbịazie ruo nke ka nna ka ọ ya bụ ọghọba afịa ife iyi atụfu epe mpe ka ọ na ịmara ka bụ onye adịna no place like home no place like home a na-ekwekwala biznes pak na akpa ntị na ya anụ m akụzi ya ka ekwe Anụ m akụ mgbịrị mgbakwa ụbọchị na Elion Business Park 2000 hectares of land na night mine na Enugu steeti night mine one pole from express na former toll gate two thousand hectares of land ebe twenty-two thousand shops nwee shopping mall nwee exhibition center nwee international school and the world class hospital real estate here ebidogo shops nọ under construction kịta na five thousand out of twenty-two 22000 ụbọchị ndị mmadụ a na-enubata bata na whatsapp group ka ịfụ ọdịka mmadụ ọdịka mmadụ ego ada achọ mkpọtụ naanị na-eme ya na-afụ ya n'anya ome mgbe o jigo onye ori mma ndị niile a na-ebe akwa nderi na ụfọdụ nwegoro strok maka na akụtụrụ ụlọ ha o juru gị anya ka ọ na ịma na ya abịa ada m enwe isi bad ma gị mara ngwa amarụ na ngwa gị na ụzọ a na-amị amị gaa na ya da ada mmasị gị sọ ana m eti mkpu a na-ebe akwa ị na-eche mgbe o rutu gị n'ahụ onye bụ ife na-esi na nke mere ndị ọzọ nwere amụrụ ife na ya 2000 hectares of land ka efe ka na-eche ebe ya ba ndị igbo niile nọ na mba ụwa maka enwere existing marketing na n'igbo ya bụkwa ndị ọfọ ma ha nata zuzugbe onye ka eji wepụta ebe a ị nọ n'ugwu ị nọ na ndịda ebe ọsọ gị nọrọ gbadatawa ebe a na ebe a ka ọ ya dịme ka e nwee fe afụkpọ n'afrịka ebe a fụrụ ụdị abụ na dubai and china mana anyị na-arụ nke ka ya ndị igbo menwuru ya kedu ife ị ka na-eche ekwena ka ekewo gị oke ekwena ka ekewa oge oke eju n'ọnwụ na-akpụrụ isi ma na ọ wụrụ onwe ya nri eju na-akpụrụ isi wụrụ onwe ya nri kwụta obere ụgwọ na second fes ọf the promo na-agafe ịkwụta obere ụgwọ eti gị n'ife a na-eme iso tụba ego lụba na ya na odeki nke a na-ahụ ịtụba ego lụba alụcha akwaba ịkwụọ ụgwọ nke fọrọnụ nke gbagotazị ịkwụ ụgwọ nke fọrọnụ fọ 6 years sọsọ obere ụgwọ kedu promo karịrị ya otu aka ọ na estate enwere different types of structures there ife abụrụ ka anapụ ndị be anyị ego ife abụ ka anyị gbanatazie na ote na agbagharawa anyị dịka esbit anyị ka ndị abụrụ ọnụ ife ọrụ na dị mma na-eweta anya ukwu ọtụtụ anya ukwu enwere aga ezọs abụrụ ọsọ maka ụmụnna anyị na-echu anyị afọ ọ maka na anyị na-emewe ọfụma anyị dị iche ofu onye gwa m akwụkwọ ọ gụrụ ebe nwa woman onye ọcha kwuru na enwere only four citizens on earth China India ndị Jews na ndị Igbo China India Jews na ndị Igbo mana out of these four na ọsọsọ ofu ndị ga na under operation sọsọ ofu ndị kedu ndị dịfa ndị Igbo ka anyị nata ndozi ebe anyị akwa anyị na-ebe nwe ndị ọ na-atọ ụtọ onye dị oge ntụtụ chọ ka ibe akwa onwe na-ewu ya anya ọkụ ọ chọrọ ọfụ anya mmiri anya gị ọ na-enye ya ọṅụ onwe ndị na-adrive happiness in other people's misfortune ka ọ na-ịmarọ ka ọ na-ịmarọ ife agba n'aka ejuru enye ya bata na ebe a enwecha ndị a nọ n'afọ ha bụ socialite anyị na-afụ ebe ha na-emesi investment uche ụlọ di ya maka mgbe o ya esu enwe ndị nwe bitterness in their heart maka mgbe o ya esu gbadata na ebe a Lion Business Park ka anyị dozie ya gwa ndị mba ha bi ebe a nwere ala anyị ma anabata ndị ọbịa na be anyị anyị amara eme ụdị a nye ha e so esteti na-aga n'ala Igbo ha ide atụ ụmụazị be anyị na-aṅụ mkpụrụ mmiri na anakpu ka emeghesịa ya anyị Igbo ọha aṅa anyị eji eji agafe ego na mba anyị na-eme omume anyị na-eme ọ na-ebutekwu akpọmasị karịa a na-agafe ego na kaba anyị dị ekene dị chukwu na nwa na 500 investors abataghị ebe a n'ọnwa one ma one maka onye m ụzọ jee na mmiri na-etute mmiri doro edo kpọọ akara ekwentị a ka anyị ti gị n'ife a na-eme a anọkwana ka o tie gị n'isi mgbe ụfọdụ only fools learn by experience mana wise people learn from other people's mistakes zisa ihe onyonyo a aha m brother Paul Chigbo ka ọ dị God's